mgbe jizọs bi n'ime ụwa nke a nke a bụ ihe ọ gwara anyị o nwere otu ọgaranya nke na-eyikwa akwa dị mma na-erikwa ihe dị mma kwa ụbọchị o nwekwara otu onye nke a na-akpọ lazarọs ọ bụ onye arịrịọ o nwekwara ọnya n'ahụ ọ na-anọ n'ọnụ ụzọ ụlọ onye ọgaranya ọ chọrọ ka e nye nri erifọrọ erifọ nkịta wee bịa na-aracha ọnya ahụ nke mere ya n'ụkwụ Nwa mgbe nta Lazarọs wee nwụọ wee jee n'eluigwe onye ọgaranya ahụ nwụkwara ewee lie ya hmm. eh? ya wee gaa n'ọkụ ala mmụọ ebe ahụ ka ọ nọ n'oke ahụhụ ya wee tie mkpu sị biko kpọta lazarọs ka o detu mkpịsị aka ya na mmiri wee detu m n'ire ana m ata ahụhụ n'ime ụgbọ ọkụ ukwu a ọsịsa oku a wee bịakwute ya oke olulu dị n'etiti anyị na unu ndị nọ n'ebe anyị nọ agaghị abịa n'ebe unu nọ ndị nọ n'ebe unu nọ agaghị abịakwa n'ebe anyị nọ o nweghị onye ga-esi n'ime ọkụ ala mmụọ wee bata n'eluigwe onye ọgaranya ahụ wee zaa sị achọrọ m ka iziga lazarus ka o jee gwa ụmụ nwanne m ise ndị ka bi n'ime ụwa ka o wee gwa ha maka oke nhụsi anya nke dị n'ebe a ka ha wee ghara ịbịa ebe a kwa ọ bụrụ na onye nwụrụ anwụ gwa ha ha ga-ekwere ha zara ya sị ọ dịghị ọ bụrụ na ha anụghị ihe edere n'akwụkwọ nsọ bụ okwu Chineke ha agaghị anụ ihe onye nwụrụ anwụ gwara ha Jizọs Kraịst kwukwere sị ana m agwa gị eziokwu ọ bụrụ na isighị n'ime mmehie gị chegharịa ọ bụrụ na ị nwụọ ị ga-agakwa n'ọkụ ala mmụọ ahụ wee taa ahụhụ jizọs kraịst n'onwe siri n'ime ndị nwụrụ anwụ pụta ọ tara ahụhụ wee nwụọ n'ihi ka o wee sachapụ mmehie anyị jizọs kwuru sị ọ bụrụ na anyị nọgide n'ime mmehie anyị wee nwụọ ọ bụrụ na anyị jee ọkụ ala mmụọ o nweghị ụzọ anyị ga-esi wee pụtakwa n'ime ya jizọs na onwe onweghị mmehie ọbụla o mere ọ nwụrụ ma n'ụbọchị nke atọ o siri na ndị nwụrụ anwụ pụta ugbu a o bi n'eluigwe ruo mgbe ebighị ebi onye ọbụla nke kwere na ya wee chegharịa ọ ga-enwe mgbaghara nke mmehie ọ ga-eme ka anyị bụrụ ndị ekere ọhụụ na ndị nwekwere obi ọhụụ mgbe ahụ ọ ga na-agụsi anyị agụ ike ime naanị ihe ahụ nke ga na-adị Chineke mma adịkwana dịka onye ọgaranya nke na-ata ahụhụ n'ime ọkụ ala mmụọ site n'ime mmehie gị chegharịa ugbu a n'ihi na ọ bụrụ na ị nwụọ oge agaghị adịrị gị ichegharịkwa ọzọ ndụ nke ugbu a dị mkpirisi mana ndụ nke anyị ga-adị ma ọ bụrụ na anyị nwụọ ga-adị ruo mgbe ebighị ebi onye maara ihe n'ime unu niile ọ bụ onye na-akwado maka ndụ nke mgbe ebighị ebi akwụkwọ nsọ kwuru sị uru gịnị ka ọ ga-abara mmadụ ma ọ bụrụ na o ritecha ụwa niile n'uru ma tụfuo ndụ ya